Chima gbara abịa ga-ewe onye na-akọrọ m so ọ dịkwa egwu su ndị a na-akpọghị na-ekwe ka e ka esi enweta akara aka ekwentị onye na-anya gị ụgbọala barista ọ bụrụ na ị ọma ajụjụ a ka onye m gị ọzọ m ga-ajụ debe a na-atụlelesi akpawa obi akpawa obi onye bụ nke onye bụ nke hmm. elu ụwa ihe ibe ha mma m chọrọ ka ịghọta n'ihe a maka otu mmụọ m si eche ya ọ wụrụrụ okenu n'ụlọ were okenu na-ama sọ azụ na nkaka ọ ga-agwa onye nụgụ na nkụnkụ onye nụgụ nso ga-agwa onye meghe ihe ya onye mara oge ala ọfụma, onye m na-eche gịnị na ihe mana ka m chụke ndị gị na-asụ arụ ọrụ m na-ekwu ndị gị na-asụ azụ ahịa ndị gị na-asụ azụ mpi maka inweta kọntraktọ eh, na Abuja nke ndị ọrụ anyị dị ụlọ ọrụ ise mbere mgba gbasara ihe ọrụ mm. mm. a nke m na-ele anya nke m na-ele anya nwere ike ime ọdị ihe a oge a na and and Oh no, you had a chance to make our story. Did you write your own chapter? Fill my pages with your own words. Oh no, what a world we live in, cold and lonely. I don't know if you already cared, but I'm strapped to my chair, and you were charming until. You saw your chance to kill, and all I had was ever yours. Papa, nwoke nkwa mmiri ji eme ịta nna gị. Na mgbe ele ka ịdị, ele ka isi atazi ahụ. Kemgbe ụbọchị nri na ndị nri weta gị rie ya ka ga-asị na onye siri ya amaghị si na m rienu nri biko merenụ m ebere papa m biko nne ka ihe nri ga ka uru nri bazira m ọ ka mma ka m gbara ọnụ ọ kara m mma ka m gbara ọnụ ama m na egbo nwa nnọọ ogboro isi You are born with wisdom, blessed by God. Amamihe nọ gị n'isi. Ekwu ụmụ azụ niile a na-agbagharị n'ime mmiri, i chere obi ha na ha ga-aṅụrịrị mmiri. Mana gịnị ka ha ga-eme? m the life has not been fair to me I am not happy obiọma dị abazi gịnị ka m na m sị ka m ṅụba mmanya ka m wee chefuo ihe ọjọọ once a big man ama m mmadụ ole na-arụ ebe m na-akwụ ụgwọ ọnwa all of a sudden I came from the top and I crashed down. ọ dịghị ka nwere ike imenwodo ihe a ịnọ n'ọkpọ ọgụ na-ekwenye ya ị ga-ekwu nwere ike imenwe m na-agwa gị na elu ụwa adịrịghị ibe ha mma onwe onye ọbụla nwere ike ihe dapụta ihe gbasara ego a lot of people can go out and do different thing mana ihe chọrọ ka ịghọta wụ na mụ onwe mbụ bụ chief Chimezie Donald achọrọ m iji anya m abụọ ka m fụ onye kpụrụ m n'ekwentị ha na-agwa m na a ga-egbu m na m ga-ewepụ aka n'ụlọ ọrụ ahụ mba well chief oruole ma m na-eji agwa m okwu ọ bụ ngwa m ugbu a ghaa ekwe oruole mgbe ị ga-achọ onye gị na-echere gị ncha chọta onye nche gị na-echere gị ncha chọta ofu onye ka o chewere gị nche barụsa ihe kwuru bụ eziokwu mana ọ nwere onye nke m fụrụ emechago m ya jụcha ya ajụjụ na ọ ga-ebido echi na-abịa abịa echi na-abịa abịa ka ọ ga-ebido na ọ ga-ebido ọrụ ọ dị mma ọ dị mma ọ dị mma mana ka njikọna gị onye na-etiti kọwatụrụ ndị uwe ojii okwu a na ma o buru okwu a ga-akọwara ndị ojii n'ebe na amaghị ndị ndị ndị mere ihe a mba nọ ị gaghị eme m expect ka m gakọrọ ndị uwe ojii ihe gbasara ihe a m ka I know my reputation in the society achọ ihe a bịa bụrụ ihe ndị ụwa ọha onye ọbụla na-anụ na azara achịrị ịgbagbu chief na achịrị ịgbagbu chief Donald mba nọ na akọdọrọ hụ ndị uwe ojii ihe gbasara ihe hmm. atọ nke ọzọ bụ onye anyakwa gị ụgbọala ị ga agbanwe ya onwe ya na chọọ onye ọzọ ebe a marala ekwentị onye nke nke ị chọọ onye ọzọ gị na-anya gị ụgbọala mụ na Tony arụ ọrụ kemgbe afọ iri gara aga na Tony wee onye mma ama nnọọ ezigbo mmadụ Tony ama mefulie hmm. I trust him wee ihe mere ọrụ mgbe m na-eche ihe gbasara Tony ma ọ ga-emefu udu ya ma ọ ga-emenwu ya mana mgbe m n'obi m wuo n'ebe ọ dara otu a ọ dara nke gidigidi onye gbazagbazi isi onwe ya anyị kpachapụrụ onwe ya anya kpachapụrụ onwe ya anya ihe gbasara okwu a lerukwana ya anya ọfụma a lee ya n'ihu anyị ya n'azụ lee aka ekpe lee ya aka nnu ihe a niile kwuru ihe a na ọ dị ka m ihe a chọrọ ịkọwara m na ilega anya na mana ihe m na-akọwara gị ka ịghọta bụ ka anyị kpachapụrụ onwe anyị anya iji ifegodi anyị leruo ya anya anyị chee ihu anyị chee azụ aka ekpe aka nri ihe nwere sekuriti ishi ka anyị kwu okwu ya ihe nche nwa onye ọka iwu na-akọwara gị ihe nọ n'ime ya ka a kpachapụrụ onwe anyị anya eh, ndụgo bezere ebere ugbu a ahụ ihe ma a na-akpọ ya threat to life ọ rịstọrọta ihe okwu should do now azụ m agwa gị ihe gbasara ihe akwụkwọ m dere ka ị gbasara otu e ga-esi kee akụ na ụba m ma ihe mberede dapụta a ga-eme ya ngwa ngwa a ga-eme ya ọsịsọ ọsịsọ hmm? ka anyị gbanwechaa ihe ndị niile m gwọrọla gị na a ga-eme ka anyị mee ya ọsịsọ onwe hmm? onye ma echi gotere ihe m na-akọrọ gị chief ọ dị mma ma ọ were jikere gị kpọọ m ma ọ lijiri gị kpọọ m ijere m n'ụkwụ ngwa m tọrọle m ji agbapụ ya ọsọ ozugbo icherecha ihe ndị a niile ahụ yawa nkwanụ gị nna m ka ị ka a ga-esi eme ya nna m lee ka m gwa gị eziokwu ị hụrụ nke mmanya a biko wezụga ya enweghị uru mmanya na-enyere mmadụ enweghị uru ọ na-abara mmadụ n'ime ndụ nna m chetakwa na umeji mmanya na-eripịa umeji ihe niile a bụ mmanya ọkụ nna m biko iji eji chukwu rịọ ọgụ ihe na-eme ọ dịghịkwa obi mma ọ dịghị nne m obi mma biko nụ mana m ahụ ndị si mbịambịa ahụ onye na-eme na ha na-arụ ọrụ

ijere m n'ụkwụ mana onye mụrụ ya nwere ụlọ m mmadụ m ga-abịa mbịa rie nri abalị mhm. ihere m ofe mmiri ụdị ofe mmiri <laughs> ah, mgbe na asọ nkwa ka ị na-ekwe hmm. ikwechie nkwa kweji ebe niile omume na-eme kemgbe ị ga-ekwe ya bụ nkwa ma mee ya eme nwaanyị m ji obiọma wee lụọ I loved her with every single blood in me. Ahụrụ m ya n'anya. I cherished her. I love her. Ama m nsịsị ka m wee na-aṅụ mmanya ka m chefuo m obi ọjọọ. Mee wee na-eme ya na-emeta obi na-ajọzi ya njọ ọ dịzị ụka nwere ihe ọjọọ m na-eme ya. Ọ na-ewute m. Ke ihe m mụrụ ụwa. Ada biko ewela iwe ke ihe m mụrụ ụwa. why me o wee mara ozi onye na gị bụ n'enu m n'enu m n'enu ife m na-erisi papa adịghị achụ agwa ụtọ ha n'ogologo igoro gorula ihu gorula azụ ihe ndị a ga na-agba gị obi njọ onweghịkwana ihe mebiri emebi adịghị enwe mmezi nna m ebe jehova ka dị ndụ chineke nke usoro niile nke ndị agha ya onye na-ahụ ime anyị na-ahụ azụ ya onye kere anyị chineke ọ na chukwu ga-eme ụmụ anụmanụ nọ n'ime ọhịa nye ha ihe oriri nna m ọzi gị nwa bụ mmadụ okere na-eto ya kwa ụbọchị ọ gị ka ọ ga-ahapụ na mbiko ịma na aga m eme ihe ọbụla ga-enye gị obi ụtọ Katrin iji m eji ekwela m mana nkwa nke m na-ekwe m ugbu a nkwecha gị were gị tinye ụlọ akụ hmm. ọnwụ n'ụlọ akụ ga-etinye ị ga-ekpu ya gaa n'ụlọ ikpe ụlọ ikpe ga-etinye ụlọ akụ chief chief chief oh my nsogbu anụ hmm. ama abịagharị hmm. eh, m ga-abịa mabịa ụlọ eh, ya ọnụ uche ọnụ mmiri anyị nwere ihe anyị siri ugbu a ka ị nọrọ n'ala ka irie nri ah, tupu ị lawa eh? ọ bụrụ mgbe ọzọ kọzi m ga-abịa msa na afọ mmiri ncha ya mere kịta aga m e, ọgwụ afọ mbịa m nụrụ ala rie mmanụ abịa m oriri <laughs> ọnụ ugbu a ọrụ ka m bịara hmm. oke barista eh, biko eh, ọ bụrụ na ịgbafeta ụlọ ọrụ eh. just I want you to drop by so that ka m kọwasịara gị ihe niile ụta esi esi mee otu ihe ahụ ngwa nsogbu ahụ ngwa nsogbu ahụ <laughs> ngwa <laughs> Hetwin. Mwanizike o. Ede chifa o. It's all right. Ka m wụọ ya. Ngwan. Soba o. Ka set. go and let the table. Let me just. Uh, That's good. Uh, ekwentị m dị Okay, let me. nwata na ebu osisi, ọ bụ ndị okenye ma ebe ịbụ nwata nwere ọgụgụrụ isi maka gị ka m nwere ribe ihe ha, ma bụrụ uchoro obi mmiri mana ka obi dị gị ịnụ biko ị ga-akwụkwa n'aka ka mụ na gị soro ihe niile ga-adị mma nwa nta ọ dịghị na-adịgide onwe ihe tọrọ ebe ọ bịara nne gị ọrụ agụ Why didn't have to be my own home? Is Ezinụlọ m hụrụ Hey, Why are you so desperate to lose me? Ọ bụ gịnị ka m mere unu ji chọọ ka m nwụọ? Ọ mere m megide gị? Hey! you take me down, you break me now, you're, you're so hurting me now. Oh no, you had a chance to make our story. Gbakwun, ọ m na nwee nsogbu dị ọ gị maka m ga na-ajụ nwere nsogbu dị Catherine ka ọ dị ajụjụ dị ihe ị kpọtara m na-ajụ m sị na ọ nwere ihe ị chọrọ ka anyị kwuo m sị gị kwuo ị na-asị ka m gwa gị ka m gwa gịnị ka ị chọrọ ka m gwa gị ihe m chọrọ ka ị gwa mbụ onye na-ezoro m ezoro barịsa bịara ebe a taa ka ihe o ji maka bịa barịsta bịara taa echefuola na barịsta bụ onye ọka iwu anyị onye na-eleta ihe gbasara okwu ụlọ ọrụ anyị ọwụwa ihe ọjọọ ka barịsta bịara chief nye abụghị ihe barịsta bịara ịba taa ee chief chọọ ịgba m ihe bụ ihe na-emenụ Catherine ka m gị e ewezụga na barịsta bụ onye ọka iwu anyị na-eleta ihe gbasara ụlọ ọrụ anyị niile echefula na m na barịsta bụ ezigbo enyi m nọ for a very long time Morris awụ ezigbo enyi mana ihe ọ bụla mekọtara m na ana m akọrọ ya ọ nwere nsogbu n'ihe. ọ gwụchala ọ ya bụ ihe achọrọ m ịma ihe ọ bụ ihe kọrịa wee iji gwa gị eziokwu na ọ nwere ndị na abara mba ọnwụ so ha ga-egbu gịnị o nwere ndị mere gịnị me na Tony Tony kwụ ụgbọ taa ha na-aga ekwentị Tony akọba tụta atụtụrụ m ekwentị e, kwute okwu ntakịrị were foonu nye m sị na ndị ha jiri kwuru m okwu nara ya oge m na-ege ntị na-agwa m na ọrụ ndị ụlọ ọrụ na-ahụ ihe gbasara ka ụzọ ma arụmarụ ụlọ a na-akpọ ministry of works mm-hmm. na mọhụ wepụ aka m ebe ahụ ma ha nwakwala anwa jebe ebe ahụ ọwụ na mmemme tinye isi ebe ahụ na ha ga-egbu onwe ya na m ee eh? ime gịnị kpọkwara ndị uwe ojii trade na how do you expect me ka a ga ekwe m ga ndị uwe ojii ma m ebe si m ebe si abịa ezigbo ọga ọ ndị uwe ojii ịchịkọ ọha na eze marazị ihe a chifu ihe agbụkwa obere ihe o ihe agbụkwa obere ihe ka ị ndị nkịtị ihe m na-ekwukwa bụ ọ na ịkpọrọ ndị uwe ojii ka a ihe a ga-eme n'ihe a nke ha bụ nsogbu emesịa ndị uwe ojii ihe m ji na-ekwu okwu ihe abụ na onye na-achụ nnekwu ọnwụ na ọfụ nnekwu ọchụba ụmụ ya ọnwụ na ndị achọ gị ha enweta gị ịgbachi nkịta ikwu okwu ihe ọzọ ha ya emekịta ha achọwa m ma ọ chọwa ụmụazị a achọghị m ihe ọbụla na-eme mụ na ụmụ m ama ndị nne nne na-aba mba ọnwụ na ha basasị emebi enweta ha abịara chụba ụmụaka ka otu si kwuo mm. but then ama m na nwa ihe chineke na-apụghị ime chineke ga-egbochi na niile ọgụ ndị ruo na-akwado anyị chifu anyị akpọ ụmụazị a ka egwu ha agwa ka ha mara dịkwa ihe na-emeni nke ahụ kwana nsị bụ bịa ka ihe ụra n'ọtụtụ ma akpọta onye ọbụla na ma aka ọra ha nso onye ọbụla akpachara anya ya oteshi aga oteshi ekwu onye ọbụla akpachara anya ya ihe mara ketri na ọrụ n'ọtụtụ ma akpọ ha biko chifu anyị ekwu na agwọ ọgwọ n'isi na-asị m ya ụra ụra iwe ka ikwuru ụra ụra si m n'anya pụọ eh? ndị na-eme ihe a chukwu a ga-ekwe ka ọ gara ha plan ha nne echimechi ọjọọ niile chineke ga-emepecha anya eh? nụkwa mbakwa marakwa ihe mama keki isi eche taa ketu m ga-esi pụọ n'ahụ oge anya enego m n'ime ụlọ ịnọghị ebe a sizọpụ na nchọ ịpụ ka ncheke a na-azụ ụlọ mana ị ga-aga nke ọma o chetakwa ihe m na gị kpara ezigbo maka eh, Margaret ọ dị ka maazị onye nwanne gị nwaanyị bụ magret dị na ọka na ehi ụra ụtụtụ oke madam ndị ụwa shuga biko tete ego ya na na-abata hazigara uri ọfụma o lezikwa anya n'ụzọ ọfụma ama m nke na inu nke m chọwa ihe ga-akọ m n'ụtụtụ ọka akwụkwọ ụtụtụ ka m papa nne m ụlọ nde chọwa ihe m ga-eme ezigbo di mụ na bụ ihe chineke gwụkwara ihe ka m si gị ihe ọkwanụ ndụmọdụ ka m na-enye gị ndụmọdụ gịnị ịma ihe ihe ị na ị na-aka ehihie ị na-aka abalị ị na-aka niile na-adasịsị nke m ji ụtụtụ wee jee gbaa mbọsị a ga ọnụ ọjọọ wee mee ya ehene na-achị ọchị ejere m ebe ahụ ihu niile ndị na-ekwe okwe ha achị mma nwunye m ọkọrọ maka ndụ <laughs> ya were ọnụ ọjọọ ichi wee jide m saw your chance to kill And all I had was ever yours Upon